AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nwanna m onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ka ihe gara gị nke ọma ka onye nwe m nọnyere gị ka onye nwe m bụrụ onye nche gị ụbọchị niile na mgbe niile ọ ga-adịrị gị na mma n'ezie anyị abịakwala ọzọ n'ụbọchị taa na nnọkọ nke ịtụgharị uche nke okwu nke ezinụlọ biko na-achọ ka anyị leba anya n'isiokwu nke si echiche nke obi gị ka ị bụ echiche nke obi gị ka ị bụ ọ bụrụ na anyị gụọ N'akwụkwọ ilu isi ohu na atọ amaokwu nke isii na nke asaa ma anyị ga-agụ naanị nke isii ọ si otu a erila nri nke onye nwere anya ọjọọ achọsikwala nri ụtọ ya ike n'ihi na dịka otu o si eche echiche na mkpụrụ obi ya otu a ka ọ dị Solomọn na-eme ka anyị nwee mkpachapụ anya ka ọ ghara ịbụ ihe ọbụla anyị hụrụ anyị ewere ya otu ahụ na-enyo n'eṅomighị ya mata ihe ndị nke ya na ya so Henry Ford emere ka anyị mata na n'ọgbọ ya nwoke a bụ onye chọpụtara ọtụtụ ihe dị iche iche ime ka ndụ gbara ụwa mfe n'oge ahụ ọ bụ ya na ọtụtụ ihe megidere nwoke a n'ụzọ niile ihe nramahụ ihe nke ọ na-ezute n'ụbọchị niile ndị enyi na ndị ikwu ọ dịghị onye ọ bụla bụ ụzọ nke o si bụrụ onye nwere nkwali n'ụzọ ọbụla ihe niile na-emekọta ya bụ ihe nke ga-eme ya ka ọ ghara ịbụ onye nwere ike ime ihe ahụ ọ chọrọ ime ma n'ime ihe ndị a niile nwoke a mere ka obi ya sie ike ọ bụ onye na-ahụje ihe ndị ahụ nke ọ chọrọ ime na ọ bụ ihe nke a ga-emecha na-ele ya anya onye ọbụla ga-ahụ ya ma e mesịrị Henry Ford bụrụ onye nke onye ọbụla na-eji ama atụtụ onye nke onye ọbụla na-achọ otu o si eru ya nso onye iro anaghị achọ ka echiche gị ọbụla nke dị mma bụrụ nke ị nwere ike iji lụpụta ihe ọbụla ọ bụ ya kpatara n'ụzọ niile ọ na-ama gị mgba ịhụ na o gbudara gị n'ala ma m na-asị gị n'ụbọchị taa ka ị e tụkwasị Chineke obi kpachapụkwa n'anya mgbe a na-ekwu okwu echiche n'ihi na echiche dị ike kpachapụ anya mgbe a na-ekwu okwu echiche Echiche nke obi gị na-emecha ghọọ okwu ọnụ gị, mgbe ọ ghọrọ okwu ọnụ gị, etinyela ya n'ọlụ, mgbe etinyere ya n'ọlụ, ya ghọọ ihe ị na-eme mgbe ọbụla, nke nwa bekee na-akpọ habit. Mgbe ọ ghọrọ ihe ị na-eme mgbe ọbụla, ọ ghọọla agwa gị. Mgbe ọ ghọrọ agwa gị, n'ezie gị onye na-ege ntị, nke a pụrụ ịlụpụta akara aka gị, ị pụrụ ịhụ aka Chineke n'ihe ndị a niile. Ọ bụ ya bụ ihe o ji dị mkpa na ị ga-akpachapụ anya na ihe a na-akpọ echiche lee solomon onye bụ onye kacha mara ihe na ọgbọ ya solomon bụ onye tụrụ ilulu ọnụọgụgụ ya dị nde atọ ọ bụ abụ nke o abụ niile solomon dere dị otu nde na ise ọ bụrụ na ị ịmata ihe a biko leba anya n'akwụkwọ ndị eze nke mbụ isi anọ amaokwu nke ohu na iri na abụọ ọ bụ Solomọn bụ onye mere ka amatasị na ihe ahụ nke mmadụ na-eche n'uche ihe ahụ ka ọ na-abụ n'ezie mmadụ bụ ihe nke o chere n'obi ya akparamagwa ya na ihe niile nke ọ na-eme bụ mbupụta nke ihe ahụ nke o chere n'ime obi ya ikike dị n'echiche nke obi gị ọ pụrụ ime ka ihe i chere bụrụ nke a na-ahụ anya ikike dị n'echiche dị ka m kwuworo ọ pụrụ ime ka ihe ọ bụla nke i chere mezue ya mere ọ bụrụ na ị naghị eche echiche n'ụbọchị taa malite ka echiche gị bụrụ nke ga-alụpụta ezi ihe ka ihe ahụ ndụ ma ị e kpebiri bụ ihe dị mma bụrụ nke ị ga-etinye n'ọlụ n'agbanyeghị ihe ọ bụla nke na-abịa n'akụkụ gị nke na-abịa n'ụzọ gị nke na-achọ igbuda mmụọ gị ala nke na-achọ ime ka ị ghara inwe mgbalị ịlụpụta echiche nke obi gị ihe akwa na anyị na-akpọ echiche bụ mgbe mkpụrụ obi gị na-agwa onwe ya okwu wepụ n'ime gị echiche nke ọdị ihe m pụrụ ime echiche nke obi ịda mba echiche nke egwu ịhụ onwe gị nro ịbụ onye anya ukwu inwe obi nke aga m agbaghara ihe a aghaghị m imegwara onye a kama kwee ka echiche nke ịhụnanya nke ọṅụ nke udo nke obiọma nke mgbaghara mmehie bụrụ ihe ga-abụ echiche gị nke pụrụ ịlụpụtara gị ezigbo ihe iche echiche nke obi ụtọ ị ga-enwe obi ụtọ ga-eche echiche n'ebe dị elu nke ga-enyere gị aka na ndụ nke ahụ ka ị ga-abụ echefula gị onye na-ege ntị na echiche gị pụrụ ịlụpụta ihe ọ bụla nke ị chere ọ pụrụ ịbụ ihe nke ga-ewuli gị elu echiche gị pụkwara ịbụ ihe nke ga-ewuda gị ala otu ị chere n'obi gị otu ahụ ka ị na-adị ana m arị onye nwe anyị ka onye na anyị aka ịbụ ndị ga-enwe ike chee ezigbo ihe mgbe ọbụla ezigbo ihe nke ga-alụpụtara mụ na gị obi ụtọ na ịhụnanya ya dịrị gị otu a chineke ọma na-ege ntị chekụta n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 3637224 0706 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ka anyị chekwutara gị na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ ma ugbu a n'ọnwayọ mgbe anyị ga-enye gị abụ ọma nke ga-ewuli mmụọ gị adaberekwala na nghọta gị adaberekwala na nghọta gị ụzọ gị niile ụzọ gị niile mara ụzọ gị niile ya onwe ya ọ ga-eme ọrụ ụzọ gị niile ka o guzozie ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile Ụzọ gị niile mara ya. Ụzọ gị niile mara ya. Ụzọ gị niile mara ya. Ya onwe ya ga-eme. Mara ya. Okporo ụzọ gị niile. Mara ya. Ka ọ guzozie. Mara ya. Ụzọ gị niile. Mara ya. Ya onwe ya ga-eme. Mara ya. Okporo ụzọ gị niile. Mara ya. Ka ọ guzozie. ya. Ụzọ gị niile. Mara ya. not worthy. I am not worthy to be called. I am not worthy to be called your son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. Forgive. Father, forgive us, Lord. Forgive. Forgive my Father, forgive. Father, forgive us. Forgive. forgive Forgive. my Father, forgive. Father, forgive us. Seventh Day Adventist Church Choir Gariki Abuja unu emeela na-echekwutara anyị ka anyị tụkwasị Jehova obi anyị niile ọ ga-egburu anyị mkpa anyị ara ekpere anyị bụ ka Chineke gbuoro unu mkpa unu n'aha jizọs amen ezinwa chineke na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi queen grace okechukwu ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ haleluya oge awabịala ọzọ nna ka igirigi nke ngọzi gị dasa n'obi ndị gị site n'okwu ọnụ gị lekwa oru gị nwaanyị idide ala gị na-etoru gị etoru na-adịghị ọcha arịọ m mmụọ nsọ gị ọ dabinyere m n'oge awa bịa kwuo n'ime m ka ọ bụrụ ngọzi nye anyị dịka m na-agwa gị oge ọ bụla ụtụtụ niile nsọpụrụ na mbuli elu ga-abụ nke gị site n'ugboro mgbe niile bi ebi amen naanị ọkụ n'obi naanị ọkụ n'obi ọkụ n'obi nke a bụ isiokwu dị mkpa nye mụ na gị abụọ nke a bụ isiokwu dị mkpa nye ntute nke nzukọ nke a bụ isiokwu anyị chọsiri ike n'ihi ntute na nzukọ niile n'ihi ntute na ezinụlọ niile ngwa ka isoro m gaa n'akwụkwọ timoti nke abụọ isi abụọ amaokwu nke iri na ise ebe ahụ si naanị ọkụ n'obi iche onwe gị n'iru mmadụ dị ka onye chineke nwapụtaworo onye ọlụ nke ihere na-apụghị ime onye na-ekwuzi okwu nke eziokwu ahụ naanị ọkụ n'obi ọ bụ dịka gịnị naanị ọkụ n'obi dịka onye chineke nwapụtawo ọ nwaala gị n'ọtụtụ ihe chineke nwapụta gị n'ọtụtụ ihe ọ ga-eme ka mmụọ ya nọgide n'ime gị mmụọ chineke biri n'ime gị ga na-anụ ọkụ n'obi ịnụ ọkụ n'obi n'ime ihe ọma ịnụ ọkụ n'obi n'ife ya ofufe ịnụ ọkụ n'obi n'ije ozi ịnụ ọkụ n'obi n'ime ezi ihe niile na ịlụ ezi ọlụ ịnụ ọkụ n'obi ọ ọbụna inye ndụmọdụ ị ga na-anụ ọkụ n'obi n'ime ihe ọma ọ ga na-agụ gị agụ mgbe ọbụla ị ga na-anụ ọkụ n'obi na-anụ ọkụ n'obi ị ga na-anụ ọkụ n'obi bụrụ onye ọrụ nke ihe na-adịghị eme ọtụtụ n'ime anyị taa ihe na-anaghị ekwe anyị ibuli akwụkwọ nsọ si mmadụ na chineke na-azọpụta ọ bụ n'ihi gịnị ọ bụghị na anyị amaghị agụ ọ bụghị na anyị amaghị ede ọ bụ n'ihi na anyị adịghị anyị enweghị ọnụnụ ọkụ n'obi anyị enweghị ọnụnụ ọkụ n'obi anyị ka na-ebi ndụ n'ụjọ anyị jụrụ oyi ma chineke achọghị ka anyị jụọ oyi ọ bụ ebumnobi chineke na anyị ga na-anụ ọkụ n'obi ọ sị ma anyị abụla ndị jụrụ oyi ma anyị abụla ndị jụrụ oyi anyị jụọ oyi ya anyị n'ọnụ ya ọ sị ma anyị na-anụrụ ya ọkụ n'obi ebe ọ gbapụtara anyị mgbapụta kwesịrị inye anyị ike na-anụrụ ya ọkụ n'obi ị bụrụ nwa chineke nke azọpụtara azọpụta ọ dị mmụọ nke pụrụ iche ga-anọ gị n'ime mgbe ọbụla ị ga-abụ onye na-anụ ọkụ n'obi na-anụ ọkụ n'izi oziọma na-anụ ọkụ na ijegharị na-agwa ndị mmadụ na chineke na-adị ndụ na-anụ ọkụ n'obi onye ozi nke ihere na-adịghị eme dịka pọl mgbe a gbapụtara ọnụ n'ọkụ bịara ju n'obi ya ya ekwupụtasị ee n'ihi na ihere nke oziọma ha adịghị eme ya ị pụrụ isi n'obi gị ee na-agbapụtara m ihere nke oziọma ha adịghị eme m ndụ gị ga-eme gị ihere eme gị gaghị agali oziọma onye agbapụtara agbapụta mgbe agbapụtara gị chineke emeela ihe ochie ya niile agasiwo n'ihi na akwụkwọ ndị Rom isi iri na abụọ mere ka anyị mata na mgbe mmadụ batara n'ime kraịst jizọs na onye ahụ abụla onye a mụrụ ọhụrụ na ihe ochie ya niile agasiwo ihe ochie ya niile agasiwo hichala hichaala mmehie gị niile ọ dịghị echetakwa ya ọzọ o were gị dị ka onye a mụrụ ọhụrụ o tinyela ike ya n'ime gị na ọkụ n'obi gị nwa chineke onye na-anapụtala nzọpụta na ọkụ n'obi na-ekwuzi okwu nke eziokwu ahụ na-ekwuzi okwu nke eziokwu ahụ okwu nke eziokwu ahụ na gị naara wee chegharịa ọ dịkwa gị n'aka onye o rutere n'aka ị na-anụ ọkụ n'obi ị na-ekwupụta okwu a eleghị otu ị ga-esi na-anụ ọkụ n'obi na-ekwupụta okwu a gị onye amụgharịrị ọzọ gị onye chegharịrị echegharị gị onye nke kraịst eleghị otu ị ga-esi na-anụ ọkụ n'obi ọ bụ site n'ọmụmụ nke akwụkwọ nsọ ebe a nsị na-anụ ọkụ n'obi site n'ọmụmụ nke akwụkwọ nsọ ị ga-anụ ọkụ n'obi akwụkwọ nsọ dị ụtọ nke ukwuu nke bụ mgbe bụla ị na-amụ ya na-amụ ya mmụọ nsọ a na-akụziri gị omimi nke dị n'ime akwụkwọ nsọ ọ ga-eme gị gị na-anụ ọkụ n'obi mgbe ọbụla ị gaghị ajụ oyi n'obi ị gaghị aga mba elee otu ọzọ ị ga-esi na-anụ ọkụ n'obi ee ị ga-anụ ọ bụ na ịgụkwa akwụkwọ ndị timoti nke abụọ ahụ n'isi nke abụọ amaokwu nke iri na isii mgbe ị na-anụ ọkụ n'obi ị ga-ezere onwe gị site n'okwu efu okwu ndị na-emerụ emerụ onye nke kraịst onye amụgharịrị ọzọ okwu gị ga-agbanwe okwu emerụrụ emerụ adịkwaghị gị n'ọnụ ọzọ n'ihi na ị bụkwaghị ihe ị bụ mbụ ị dịkwaghị otu ị dị mbụ akwụkwọ nsọ si na ị ga-abụ onye na-anụ ọkụ n'obi na okwu nke na-emerụ emerụ okwu nke efu niile agaghị adịkwa gị n'ime ọzọ na-anụ ọkụ n'obi ị na-anụ ọkụ n'obi ị ga na-echeta ọtụtụ ebe na akwụkwọ nsọ nke ga na-enyere gị aka ịbụrụ onye kpakọrọ onwe gị ọnụ ịbụrụ onye ọtụtụ okwu tupu jizọs agbapụta gị ọ ga-eme ka mmụọ nke oke si n'ime gị pụọ n'ihi na ekwukwa ama ọzọ na akwụkwọ jọn akwụkwọ jọn isi nke mbụ amaokwu nke iri abụọ na isii tiri mkpu banyere oke ekwurekwu n'ihi na ọ bụ na oke ekwurekwu ka a na-enwe okwu efu oke ekwurekwu ka a na-enwe e, e, okwu ndị merụrụ emerụ na-anụ ọkụ n'obi mana n'ezie na chineke na-eti mkpụnye ndị ya si e nwa m nwoke nwa m nwaanyị ọ bụrụ na isi ugbu a na ịbụ onye na-ekpere m ọ bụrụ na isi ugbu a na ịbụ onye a mụrụ ọzọ ee ị ga-ezere ọtụtụ okwu n'ihi na ọtụtụ okwu na-emerụ ndị nke chineke akwụkwọ jemes mere ka anyị mara na ọ bụrụ onye bụla si na ebụzi onye na-ekpere chineke ma ọ dịghị akwụ ire ya nga na onye ahụ na ọ na-aghọ obi ya aghụghọ na okpukperechi ya bụ ihe efu ekwekwala ka okpukperechi gị bụrụ ihe efu site n'okwu ndị rụrụ arụ site n'okwu ndị okwu na-abaghị n'ihe naanị ọkụ n'obi mee ka onyinye amara nke chineke nwụrụ ọkụ ọ bụrụ na ịgụ akwụkwọ timoti nke abụọ ebe ahụ kwa timoti nke abụọ isi nke mba okwu nke isi ọ dụ onyinye amara chineke nyere gị gị onye amụgharịrị ọhụrụ ọ bụrụ na ị dị na njikere ị na-anụ ọkụ n'obi site na ọmụmụ nke akwụkwọ nsọ onyinye amara ahụ niile chineke ji gọzie gị nke mmụọ nsọ tinyere n'ime gị ga-abịa pụtara gị ihe ị ga na-anụ ọkụ n'obi iji onyinye amara ahụ agara chineke ozi ekele dịrị chineke na otu nwanna nwoke onye na-abụ abụ onye amara nke ọma onye anyị na-akpọ buchi ee akụkọ a bụ ihe mere eme n'ime ndụ buchi buchi si na ya ee na e bụrụ onye na-eji egbe aga ejide ndị ori kama amara zutere ya n'otu ụbọchị ejide ha mgbe e kwesịrị ịgbagbu ha n'ụlọ mkpọrọ bụ na nọ n'ime ụlọ mkpọrọ na ekpọrọ Chineke nke nke nzọpụta si ọ bụrụ na ọ ga-azọpụta ya ebe a na ya ga-eji e, e mmụọ ya gara ya ozi ọ na o ji anya mmiri na-akọ ihe riba ma na ndị niile ya na ya sogo ohi ahụ ọ sị na ya e kpọrọ chineke nke ya na-amaghị kama na ọ zara ya na ndị ya na-eso gaa na-aga ohi agbagburu ha kama n'ihi na ọ na-ebe a nwee mkpebi na chineke zọpụta ya na ị ga na-anụ ọkụ n'obi jere ya ozi site kemgbe ahụ nwa okorobịa ahụ abụrụla ezi ngwa ọlụ na ijere chineke ozi o jizi onyinye amara nke chineke tinyere n'ime na-abụkuru chineke anyị abụ taa abụ ya dị ebe niile taa eji abụ ya agwọ ndị ọrịa taa abụ ya na-akasi obi n'ihi na ọ natara nzọpụta ya amalite n'ụwa ọkụ n'obi iji onyinye amara ya gụrụ chineke egwu naanị ọkụ n'obi ọ bụrụ na chineke zọpụta gị ị ga-amalite m nwa akwụkwọ nsọ kwe mere merụ ga adị anyị n'ebe nọ ị ga-amalite ime ka onyinye amara gị pụta ihe ọ gaghị azọpụta gị ihe mekwa ka onyinye amara gị zotuo ọ bụrụ na nzọpụta erute gị aka nzọpụta ga-ebupụta onyinye amara gị nzọpụta ga-ebupụta onyinye amara gị n'ihi na oge nzọpụta ruru m aka abịara m bịa hụ onyinye amara nke m si na amara chineke kemgbe ahụ ana m eji ya gara ya ozi mekwe ya nkwasị na aga m eji ya gara ya ozi lụọrọ ya ọlụ ruo ụbọchị m ga-arapụ ụwa onyinye amara gị mgbe a zọpụtara gị ị ga-ama na ihe chineke tinyere n'ime gị bụ ka ijiri lụọrọ ya ọlụ ka ijiri zọpụta ndị na-anwụ anwụ amaghị m na mgbe mbụ na aga m asịrị na jizọs na dị ndụ mana taa ana m anụ ọkụ n'obi naanị ihe na-atọ m ụtọ bụ ijere jehova ozi naanị n'ihe na-atọ m ụtọ bụ ịgwa ndị ụwa na chineke na-azọpụta n'ihi na ọ zọpụtara m mgbe olileanya na-adịghị n'ihi na ọ zọpụtara m n'omimi nke mmehie mgbe m na-amaghị onye ọ bụ o mere ka m mara ya ya eme ka mmụọ ya biri n'ime m naanị ọkụ n'obi chineke chọrọ ka anyị naanị ọkụ n'obi chọọ ndị ga-enyere gị aka n'ọmụmụ nke akwụkwọ nsọ anọla naanị gị igwe na-aṅụchi igwe dịka akwụkwọ nsọ kwuru anọla naanị gị igwe na-aṅụchi igwe ịchọ onye ga-enyere gị aka ị ga-esi n'obere nwa na ịmara chineke bịa ghọọ n'ezi onye mara chineke mgbe ahụ ga-amara na ngọzi dị n'ịnọkụ ọkụ n'obi iji onyinye amara gara chineke ozi ele onyinye amara chineke nyere gị ọ dị n'ime unu ọ dị n'ime anyị naanị ọkụ n'obi site na ọmụmụ nke akwụkwọ nsọ site na ịkpakọ nwe gị ọnụ ibi ndụ ahaziri ahazi onyinye amara niile nke chineke ji chọọ gị mma onyinye amara adịghị azụta ya n'ego onyinye amara adịghị azụta ya n'ahịa onyinye amara adịghị ebe ọ bụla na-azụta ya nke a bụ onyinye pụrụ iche nke chineke ji mee gị ihe bụ naanị ọkụ n'obi were onyinye amara gị ghere chineke ozi ụwa ga-asị n'ezie na ịdị mma chineke bara gị ụba eluigwe ga-enwe ọṅụ eluigwe ga-enwe ọṅụ n'ihi na ọ dịla mbụ mee ka anyị mara na ọṅụ dị n'eluigwe n'isi onye mmehie nke na-echegharị n'ihi gị ụwa na-eche gị ọ dị ndị enyi gị nzọpụta ha dị n'aka gị ọ dị ikwu n'ibe gị nzọpụta ha na-echere gị ọtụtụ ga-ekwenyere gị naanị ọkụ n'obi ka ị bụrụ ezi ngwa ọrụ n'aka chineke naanị ọkụ n'obi rịọ chineke ebe ị mere m ka m bụrụ ọkụ mee ka m bụrụ ọkụ na-enwu enwu ọ gaghị agharịpụ gị ka amara bara gị ụba mgbe ị na-anụ ọkụ n'obi n'ime ihe niile n'aha jizọs nwa chineke ọma na-ege ntị ohere ọma ka anyị ji na-ekele onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ na-ekelekwa Queen Grace Okechukwu onye mgbasa ozi onye wetara anyị ozi ọma nke pụrụ iche site n'ime akwụkwọ nsọ chineke unu emeela anyị mana ọlụ ọma nke chineke na-alụlụ ime ndụ unu ngọzi nke ọ ga-enye unu ga-apụ iche n'aha jizọs amen imeela Queen Grace Okechukwu na-echekwutara anyị ka anyị mee ka ọkụ anyị na-enwu enwu ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezie enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo arorg chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe gboo